aha m bụ Valentine um, abịa m obodo anụnwa na n'arọ 2006 so mgbe m bịa ebe anụnwa ihe ezigbo oyi na-atụ n'obodo anụnwa mmadụ gị a na-akpọ winta dịka sị na mmadụ na na ọ n'ime friji mana ka ihe ka m bịa obodo anụnwa ebu n'obi na mbịa obodo anụ bịa gụọ akwụkwọ mana ịmarụgo na ihe ada agasị ka ka esi wee chọọ ya mana site na mara nke chineke ya na-aga nwayọọ nwayọọ ebido mbaa baa n'ụlọ akwụkwọ wee bido gụba akwụkwọ e, ọ dịrọ izi o si ezigbo ike mana ihe na-aga ihe na-aga ọfụma ọfụma e, ndị mmadụ ka nọ n'obodo anụnwa ndị obodo anụnwa adịrọ ka ndị be ndị be anyị mụso ga amụ amụ ha na-eru n'obi ma ndị obodo ụfọdụ n'ime ha mụso ga amụ amụ ha dị eru n'obi ghọtago mana nwayọ nwayọ ihe a na-aga na ihe a bịara obodo a bụ ka abịa ka bịa gụọ akwụkwọ agụcha akwụkwọ ma ọ bụ mee ihe ọzọ ịchọọ eme ịnachi ya ebe isi ije ije ije nyere ndị be gị aka ndị ezinụlọ gị aka mụ um, na ụmụnne m na nne na nna m wee bịa obodo a ya na-aga nke ọma onye ọbụla na-agba mbọ na-agbasi mbọ ike Um, mena ebe ebe nnọkwa nkịta mụnwa bụ enwere m ndị enyi ndị enyi ndị ri nne enwere ike ịga na-anụ ọnụ ha kịta anụ ka a na-eme mkpọtụ mana ọ dị mma ọ na-adị mma onye onye onye jee ebe ọ bụla ọ jee ọ metakwa ndị enyi ndị enyi ọhụụ mgbe m bịara obodo anụnwa o nwere ndị enyi m ndị rapụcha na naijiria so mana kịta nwa enweghị m ndị enyi ọhụrụ gasị ihe na-agakwanụ nke ọma eh, udo na-adị mgbe ọbụla mgbe niile eh, onye nọrọ na-ekpere chie mụnwa bụ chukwu bi n'eluigwe ka m na-ekpere maka onye bụ onye na-edu m na-edu m ije ebe ọbụla m na-eje ya bụ iru m enu m azụ m ihe ọbụla m na-eme so ka onye ọbụla na-agbakọ mbọ n'ihe ọbụla ọ na-eme jisi ike n'ihe ọbụla ọ na-eme yarụ na ime ihe dị njọ onye mara ihe dị mma ya mee onye mara ihe ọ chọ ka mmadụ ibe eme ya ya mekwuo so ndị be anyị ọ ga-adị n'uo